AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ woo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ndewo n'ezie obi dị m ụtọ n'ihi na anyị abịakwala ọzọ n'ụbọchị taa ana m atụkwara chineke mma mma n'ihi na o mere ka ndụ ụfọdụ n'ime anyị ọ na-edukwa anyị biko otu ọbụla o si dị arịrịọ mbụ ka anyị lekwasị chineke anya onye kere anyị n'elu ụwa nke a ọ dịghị mgbe ọ ga-agbawa mụ na gị aka naanị ihe anyị kwesịrị ime bụ ịtụkwasị ya obi isiokwu anyị bụ a napụtara ya a napụtara ya na mgbe gara aga akọrọ otu akụkọ nke gbasara ụgbọelu nke obodo sudan na-eme njem ụgbọelu a bụ ọnụọgụgụ mmadụ dị otu narị na mmadụ iri na isii ụgbọelu a bịara nwee nramahụ nke mere ka ọnụọgụgụ mmadụ dị otu narị na mmadụ iri na ise bụ ihe tụfuru ndụ ha karịkwa naanị otu nwatakịrị dị afọ abụọ bụ onye ọ dịghị ihe mere ya ajụjụ wee na-ajụ olee otu nke a si mee nwatakịrị a ọ pụtara na ọ maara ihe karịa ndị niile ndị nọ n'ime ụgbọ ahụ ka ọ bụ na nwatakịrị a enweghị mmehie n'ime ya kpatara o ji bụrụ ya bụ onye a napụtara nwatakịrị a ọ maara izu otu a ga-esi wee dị ndụ ma ọ bụrụ na ụgbọelu chọọ ịgba ọkụ nke a bụ ajụjụ nke na-aga n'ime obi ọtụtụ ndị mmadụ ọ pụtara na nwatakịrị a dị gara gara karịsịa onye ọ bụla ọ pụtara na nwatakịrị a bụ onye nọgidere n'ekpere mgbe ihe ndị ahụ na-eme kpatara iji wee zọpụta ya ọ pụtara na ọ dị ikike nke napụtara nwatakịrị a amaghị m ma mụ na gị so na ntụgharị uche a n'ihi na ọ bụ ihe juru m anya mgbe a na-akọ akụkọ nke dị otu a ma mgbe mụ na gị na-atụgharị uche n'ihe ndị a niile ka anyị lebatụ anya n'akwụkwọ ndị Rom isi itoolu amaokwu nke iri na isii ndị Rom isi itoolu amaokwu nke iri na isii ọ sị ya mere otu a ọ bụghị nke onye na-achọ ọ bụghịkwa nke onye na-agba ọsọ kama ọ bụ nke onye ahụ nke na-eme ebere bụ Chineke nke a na-egosi mụ na gị gị onye mụ na ya na-atụgharị uche ọ bụghị maka gara gara m ọ bụghị maka akọ na uche m ọ bụghị maka nghọta m n'ihe niile ọ bụ n'ihi na amara nke chineke na-alụ ọlụ n'isi gị na n'isi m ụbọchị niile nke anyị na-adị ndụ nwatakịrị a bụrụ onye a ga-asị ga-ebu ụzọ nwụọ n'ihi na ọ dịghị ihe ọ maara ma nne ya na nna ya kpọ ya baa ụgbọelu ọ dịghị ebe a chọtara ha ha so n'ọnụ ọgụgụ a ndị nwụrụ anwụ ọ bụ ya kpatara ọganiru gị n'ezie n'elu ụwa nke a mụ na gị nọ adabere na otu isi na-eme gara gara otu isi mụta akwụkwọ ọ dabere na ngakọrịta nke gị na Chineke otu gị na Chineke si na-emekọ ihe otu isi were Chineke kpọrọ ihe bụ naanị ihe nke ga-eme ka ị dị iche ka anyị letu anya na akwụkwọ Eklesiastis isi itoolu amaokwu nke iri na otu ọ sị m laghachiri hụ na okpuru anyanwụ na ọ bụghị ndị nwere ụkwụ ọsọ ka iwu ọsọ dịrị ọ bụghị ndị maara ihe ka nri dịrị ọzọkwa ọ bụghị ndị nghọta ka akụ dịrị ọzọkwa ọ bụghị ndị nka ka amara dịrị kama mgbe na ihe ndapụta na-adabara ha niile gị onye mụ na ya na-atụgharị uche nke a na-eme ka mụ na gị marasị n'ezie ọ dịghị ihe anyị pụrụ imeta n'onwe anyị ma ọ bụrụ na Chineke nọnyere anyị gara gara anaghị weta ya akọ anaghị weta ya kama onye ahụ Chineke kpọrọ mkpa ilekọta ọ na-elekọta gị ihe ọ sọkwara ya ya mewe ọ bụ ya ka m ji na anyị n'ụbọchị taa ka anyị tụkwasị Chineke obi n'ihi na Chineke bụ onye na-ahọrọ mmadụ si otu a ka ọ ga-adị n'ime ndụ onye a ya dị otu ahụ Chineke na-emeghe ụzọ n'ime ndụ gị ọ dịghị onye ga-enwe ike mechie ya ọ bụ naanị Chineke ọ bụ ya ga-eme ka ihe gbara gị mfe ọ bụ ya ga-eme ka ihe gbara m mfe ọ bụ Chineke bụ onye na-eme ka m kwesị inweta ihe ọ bụla chineke pụrụ ime ihe ọ ga-eme na ndụ gị ịga enwe ọnụ ị ga-eji wee kọwaa otuto nke ịhụnanya nke chineke m na-asị gị gị onye mụ na ya na-atụgharị uche ihe ọ sọkwara ya na-eme n'ụbọchị taa chineke ahụ onye wuliri ndị na-adịghị ike na mgbe ochie ga-ewuli gị elu chineke ahụ onye mere ka ndị na-enwe olileanya nwe olileanya ga-eme ka ị nwee olileanya chineke ahụ onye letara ndị ụwa na-ara ahụ mee ka ihe gbara ha ferefere ọ ga-eme ka ihe gbara gị ferefere n'ọnọdụ ọ bụla nọ ebe ndị ọzọ na-aga ọ dịghị ihe ha na-achọta iru ebe ahụ n'ezie jehova ga-emeghere gị ụzọ nke ngọzi ebe ụzọ na-adịghị jehova ga-eme ka ụzọ dị ya nrịrịa na-apụghị egwụgwọ jehova ga-agwọ gị ya mgbe olileanya gwụsịrị na ndụ gị jehova ga-eweghachi olileanya mgbe ị na-akpọkụ jehova n'ihe ọ bụla nke ị na-eme jehova ga-aza gị ekpere ọ bụ nwa ka ị na-achọ n'ụbọchị taa tụkwasịnụ jehova obi chineke ahụ nke nyere ha na nwa ga-enye gị nwa ọ bụ akwụkwọ ka ị chọrọ ịgụ tụkwasị Chineke obi mee ihe ndị nke ị kwesịrị ime Jehova ga-eme ka gụta akwụkwọ ọ bụ ahịa nke na-ada ada n'ụbọchị taa Jehova ga-ewuli ya elu ọ bụ mbuli elu ka ị chọrọ n'ụlọ ọrụ Jehova ga-eme ka o ruo gị aka gịnị ka anyị kwesịrị ịchọ ọ bụ naanị amara n'aka Chineke isi otu ole achọta amara n'aka Chineke nwanne m nwoke nwanne m nwaanyị biko tụọ egwu ya mgbe ị chọtara amara n'aka chineke n'ezie amara nke chineke ga-ezu gị ahụ ị gaghị ebe akwa aghara ihicha gị anya mmiri ị gaghị akpọkụ ya ya aghara ịza gị ị gaghị agbakute ya ya achụpụ gị nke a bụ chineke nke anyị na-efe ya mere n'ụbọchị taa ka anyị tụkwasị chineke obi jee njem n'ụzọ kwesịrị ekwesị mara na jehova na-ahọrọ mmadụ were onye ahụ mee ihe ọ bụla nke ọ chọrọ iji onye ahụ ime otu a ka ọ ga-adị na ndụ gị n'ụbọchị taa ma ọ bụrụ na ị tụkwasị ya obi obi dị anyị ụtọ otu chineke ji na-edo onye okenye eze nlewemchi anyị na-arịọ ka ịhụnanya chineke bara gị ụba ka ahụike na ogologo ndụ bụrụ nke gị n'aha jizọs amen imeela na ndụmọdụ nke ezinụlọ inyere anyị n'ụbọchị taa onye ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ịnwere ntụziaka nke chọrọ inye anyị gbalịa na anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at com awrnigeria at gmail com ma ọ bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo com onye ọma na-ege ntị mara na ị nwere ike ịkụrụ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ezi enyi m n'ọnụ nwayọ mgbe anyị ga-ewetara gị abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ gee ma nata ngọzi dị n'ime ya mara na Chineke agaghị echefu anyị chineke ga-anọnyere anyị ruo mgbe ebighị ebi amen ndị Seventh Day Adventist Church Choir Missionaries of Aba unu emeela na abụ ọma nke unu nyere anyị abụ nke na-agba anyị ume abụ nke na-echekụtara anyị na chineke nọnyere anyị unu emeela arụ ekpere anyị bụ ka chineke nye unu ogologo ndụ na ahụ isi ike amen ezi enyi m mara na ị nwere ike ige oziọma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekụta itinye asụsụ Igbo ka anyị nọ nwayọọ mgbe onye mgbasa ozi Grant Emenike ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ụmụnne m n'ime onye nwanyị ejima m onye nwanyị jizọs kraịst na-ekele mmadụ niile bụ ndị gbakọrọ na redio ha ịnụ ụlọ anyị na ụbọchị dị taa ka anyị hụdata isi n'ekpere onye nwe anyị imeela kele dịrị gị anyị na-arịọ amara na iru nnọnyere gị n'oge dị ugbu a ka anyị na-atụle uche n'okwu ndị dị iche iche n'aha Jizọs bụ onye nwanyị anyị amen ihe anyị ji mere isiokwu taa na-asị site n'ọmụmụ ikpe rue nnapụta site n'ọmụmụ ikpe rue nnapụta akwụkwọ ndị rom isi asatọ amaokwu kembụ na-asị ma ugbu a ọ dịghị ọmụma ikpe ọ bụla dịrị ndị nọ n'ime kraịst jizọs ndị na-adịghị eji ije dị ka anụ ahụ si dị kama dịka mmụọ nsọ si dị okwu a nke a na-akpọ amamikpe bụ ọnọdụ mmadụ ịbụ onye a mara ikpe onye a jụrụ ajụ na onye arapụrụ arapụ ịga n'ebe anyị were ihe ọgụgụ anyị akwụkwọ nsọ kọwara otu mmadụ ga-eji bụrụ onye nọ na amamikpe na otu mmadụ ga-eji bụrụ onye na-anọ na amamikpe ọmụmụ ikpe dịka akwụkwọ nsọ si kwuo na-abịara ndị niile na-anọ n'ime kraịst jizọs akwụkwọ jọn isi atọ amaokwu nke iri na isii anyị niile maara ya ka ọma soro m ka m na-agụ n'ihi na chineke hụrụ ụwa n'anya otu a na onye nyere ọbụla ọkpara mụrụ naanị ya ka onye ọbụla nke kwere na ya wee ghara ịla n'iyi kama ka o nwee ndụ ebi ebi amaokwu ka iri na asaa na asị n'ihi na chineke eziteghị ọkpara ya ka ọ maa ụwa ikpe kama ka esite n'aka ya zọpụta ụwa so malite na ntọala aka ụwa nzube chineke nye anyị abụ ka anyị bụrụ ndị a ga-ama ikpe ọ bụ ka anyị bụrụ ndị a ga-agbapụta n'ikpeazụ n'ihi nke a ije ije dịka mmụọ nsọ si kwuo ị gaghị anọ na amamikpe mana taa anyị na-anụ ọtụtụ ndị ụkọchukwu ndị ozi ndị na-asị otu ọbụla ejiri bie ndụ gị na ọ dịghị ọmụmụ ikpe ọbụla adịnụ akwụkwọ nsọ si ọ dịghị ọ ọbụla dịrị ndị nọ n'ime kraịst jizọs gịnị ka ọ pụtara mmadụ ịnọ n'ime kraịst ọ bụ ịnọ na-enweghị mmehie ọ bụ ịnọ n'ịgbara mmehie ọsọ ọ bụ ịnọ na-adịghị ebi ndụ dị ka anụ ahụ si chọọ akwụkwọ galatian isi ise malite na okwu nke iri na isii na-eme ka anyị nwara na mmụọ nsọ na anụ arụ na-alụ ọgụ so si n'ụbọchị ruo n'ụbọchị ọ dị ọgụ zoro ezo nke a na-alụ n'ime arụ anyị mmụọ nsọ na-alụ ya imeri anụ arụ anụ arụ na alị ya imeri mmụọ n'ihe ịma atụ mgbe ọnọdụ agụ ihe ọjọọ na-agụ gị ọ bụ ikike ka anụ arụ na amaghị gị mgba ịchọrọ izu ori zekaraya isi ise amaokwu nke atọ na nke anọ si na nkọcha chineke dị n'ụlọ onye ohi ọbụla na ọ ga-ebibi ya si n'ala rue n'elu n'ihi nke a ịbịa lechaa anya ihe ọmụmụ ikpe na nkọcha na mbibi nke dịịrị onye nọ n'anụ arụ ị ga-aghọta nke ọma sị na ọkacha mma ịbụ onye a ga-agbapụta n'ikpeazụ n'ihi nke a ọtụtụ ihe dị taa ndị na-agụ ụmụ mmadụ agụụ ị kwesịrị ịgbara ọsọ agụụ inweta ego kwusikwusi agụghị nweta ego na ngwa ngwa agụghị nweta ego n'ụzọ na-ezighị ezi n'ọtụtụ chacha ndị a na-agba n'ụbọchị dị taa ọtụtụ ụmụ okorobịa na-abanye n'ime ha ihe ndị a adịghị onye ọ na-enyere aka ha bụ agụụ nke ihe efu ọ bụrụ na gị onwe gị chọrọ isonye n'etiti ndị a ga-agbapụta n'ikpeazụ nke mbụ bụ na ị ga-erubere kraịst isi irubere ya isi akwụkwọ nsọ si na jizọs nna anyị na mmụọ nsọ ga-abịa mere onwe ha ebe obibi n'ime gị dịka akwụkwọ jọn isi iri na anọ amaokwu nke iri abụọ na atọ na-ekwu emere ka anyị mara ọ bụrụ na onye ọbụla na-ege ntị na-erube isi n'okwu ọnụ nke onye nwanyị na chineke nna ọkpara na mmụọ nsọ na ha ga-abịa ịbịa ma ebe obibi ha na-arụ gị na n'ebe ị nọ n'ihi nke a ma ị chọọ amamikpe nọ na nrube isi ihe nke abụọ ị ga-eme iji bụrụ onye agbapụtara Galatia isi atọ amaokwu nke iri abụọ na asaa na-asị na mmadụ niile ka aghara bụ ndị niile bụ ndị emere baptizim eyikwasịwo kraịst n'ihi nke a mgbe emere gị baptizim iyikwasịwo kraịst ọ bụrụ na emeghị baptizim ị gaa abụ onye a mara ikpe akwụkwọ maka isi iri na isii amaokwu iri na isii si gaanụ m ihe niile kere eke ozi ọma nke m mee ha baptizim onye nke kwere na a ga-azọpụta ya onye nke na-ekwe ha ga-ama ya ikpe ọ bụrụ si na ị na-anụ okwu a imebe baptizim ị na-edo onwe gị n'okpuru ọmamikpe mana ị pụrụ isi na amamikpe a baa na mgbapụta ma ọ bụrụ na gị onwe gị abụrụ onye e mere baptizim ị ga-achọta ụlọ ụka Seventh Adventist Church ọ bụla adịghị nso gaa ebe ahụ bụrụ onye e mere baptizim ọ bụụ dị ka nwatakịrị n'ihi na eme nwatakịrị baptizim ọ maghị ihe a na-akọ n'ihi na nke a gụnyere mmadụ ịmata na ikwere na chineke na ịmata ihe o kwere mana ọ bụrụ sị na irula afọ iri na abụọ gawa elu itoruola itozuola oke ịbụ onye mikpuru ya na kraịst ịbụ onye mere baptizim n'ihi na baptizim nke a na-akpọ imikpu na mmiri bụ nke ziri ezi dị ka kraịst jizọs anyị siri mee ọ bụrụ na imebe baptizim ị nọ n'ime kraịst ịnọ n'ezi n'ebe kraịst nọ ma n'ime baptizim ịnọ n'ime kraịst n'etiti ndị buchi ịnọ n'ime ha ịnọ n'etiti ha ana m akpọtụrụ gị n'ụbọchị dị taa ka ị ghara ịnọdesikwa ike ịbụ onye onye akọchara akọcha ịbụ onye amara ikpe ị na-ezu ori ịnọ na amamikpe ị na-akwa iko ịnọ na amamikpe ị nọ n'anya ukwu ịnọ na amamikpe ị nọ n'ụzọ eji achụ ego kwụsị kwụsị ndị na-eji mmadụ abụọ ọgaranya sita na-egbuo ara ọbara ịnọ na amamikpe ị nọ n'otu nzuzo ịnọ na amamikpe ngwalenu ya obi ọ na-eru n'oge ala gị onye na-ege m ntị bụ onye nọ n'otu nzuzo obi ha na-eru ị na-enwe obi ezumike onye nwe anyị na-achọ ka ị obi zuru obi ga-ezu ike obi zuru oke obi nwere udo n'ime ya gị na ezinụlọ gị nọ ị gaghị enwe ihe ị ga-eji na acha anya ebe a acha anya ebe a achọ anya ebe a ana m arịọ onye nwanyị n'ụbọchị dị taa ka e bụrụ onye na-aga anụ na amamikpe ọzọ nwanyị ejidere na akwamiko jizọs jụrụ ya n'akwụkwọ jọn isi asatọ ọ dị onye mara gị ikpe ya sị mm, mm, jizọs asị ya mụ onwe m amaghị ikpe laa emehiekwala ọzọ taa ọ bụ na mmehie nke ị maara nke ọma onye nwanyị na-asị gị laa emehiela ọzọ agakwala n'ime ihe ndị ị na-eme ọ ga-adịrị gị na mma ị ga-enwe obi ruru ala ị ga-aṅụrịkwa ezi ọṅụ n'ime onye nwanyị jizọs arịọ m ka ị nọ na ndị a ga-agbapụta ọ ndị a mara ikpe n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ka si na-abịara unu Adventist World Radio si na-abịara unu ozi nke nzọpụta onye mgbasa ozi grant emenike imena n'ozi ọma nke iwepụtara anyị n'ụbọchị taa arị ekpere anyị ka chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ọ na-agba gị ume n'ọlụ chineke nke ị na-alụ imela onye mgbasa ozi onye ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị na ị nwere ike ịkụrị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ma ọ bụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at com at yahoo maọbụ awrnigeria at com at onye ọma na-ege mara na ị nwere ike ige ozioma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekwụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị gere ege ma ndị kwupụtara n'aha Jizọs amen imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine lowrence na si echi ka anyị zukọkwa ndewo